AWR Adventist World Radio radio nke ndị na-ele anya ọbịbịa abụọ nke Kraịst n'ụwa niile olu nke okwukwe nye mụ na gị n'ezie ana m anabata gị gị onye na-asụ asụsụ Igbo wee na-asịkwa gị ị bịala ee ezigbo ohere ọzọ apụtarala mụ na gị n'ụbọchị nke taa gị nwanne m nwoke nwanne m nwaanyị ụmụ Chineke dị mma unu abịala ezigbo ohere ka anyị ga-ejiwe nwee nnọkọ ohere nke anyị ga-ejiwe eji leba anya n'ime ndụ anyị gị onye na-ege ntị chetakwana ọbụ maka ọdịmma nke mụ na gị otu anyị ga-esi wee bihe ezi ndụ n'ime ụwa nke a maka etoke na ala eze chineke mgbe ọ ga-abịa nke ugbo abụọ ya mere n'ụbọchị taa anyị na-ewetara gị okwu nke ndụmọdụ nke ahụike na okwu nke ndụmọdụ nke sitere na akwụkwọ nsọ ị ga-anụ abụ dị iche anyị ga-eme ka dịrasị anyị doo gị anya n'ụzọ dị iche iche ka ọ na-adịrị gị mfe irute anyị nso n'ụzọ ọ bụla isi chọọ ọ ka bụkwa nwanne gị Rosemary gowany Lawrence ka gị na ya na-anọkọ ndewo dịrị gị nwanne m nwoke nwanne m nwanyị onye mụ na ya na-anọkọ n'ụbọchị taa ka onye nwe m gọzie gị ka onye nwe m na-edu gị n'ihe ọ bụla nke ị na-eme ka udo ya chia n'ime obi gị n'ezie anyị abịala n'ụbọchị taa na ohere ọma dịka nke a enyi ọma na-ege ntị ileba anya na ntụgharị uche na okwu nke ahụike biko kpọkọta ndị ụlọ gị ndị enyi anyị ndị ikwu na ibe ndị agbata obi anyị onye ukwu onye nta okoro na agbọ biko bịa ka anyị wee zukọ ma keta oke n'ihe omume nke dịịrị anyị n'ụbọchị taa ezi onye Igbo onye mụ na ya na-atụgharị uche n'ụbọchị taa ka Chineke nọnyere gị ka Chineke gọzie gị ka udo ya na-achị n'ezinụlọ gị ka amara ya bụrụ nke gị ka onye nwe m na-edu gị n'ụbọchị gị niile n'ezi ya anyị abịala ọzọ taa n'ihi na ohere ọma ọzọ apụtala ohere nke anyị ga-eji wee nọkọọ na-eleba anya n'ime ndụ anyị na-adụrịtakwa onwe anyị ọdụ echeghị m na ọ dị uru ọzọ anyị na-erite ma ọ bụghị ihe ndị a n'ụbọchị taa ọ bụ gịnị ka anyị pụrụ ime mgbe anyị chere na Chineke anaghị anụ ma ọ bụ mgbe anyị chere na Chineke anọghị gịnị ka ị ga-eme mgbe ị chere na Chineke gbakutere gị azụ gịnị ka ị na-eme mgbe ọ bụ imechaa ihe niile ya dị ka ọ bụ naanị gị nọ ọ bụ gịnị ka ị na-eme mgbe Chineke na-anọghị na-anaghị ahụ n'ezie na ịnọ n'ọnọdụ nke mwute ọ dị otu nwoke onye ụkọchukwu n'obodo Georgia anyị ma na Georgia nọ na obodo Amerịka nwoke a bụ onye wepụrụ ndụ ya n'ike na-eme ka ndị mmadụ mara n'ezi n'ezie na ya chere na ọ dịkwaghị ihe Chineke ji ya eme na ọ dịkwaghị mmekọrịta nke ya na Chineke nwere nwoke a bụ onye nwere ụlọ ụka nke ọnụ ọgụgụ ndị mmadụ na-efe ofufe ebe ahụ dị narị asatọ ị ga-ahụ na igwe mmadụ nwoke a na-elekọta abụghị nke ntakịrị ma onye ọzụzụ atụrụ a maọbụ onye ụkọchukwu dị naanị iri afọ anọ na abụọ ma nwoke a were ndụ ya ọ dịghị mgbe o chetara sị na igwe mmadụ ndị a bụ ndị na-ele anya isi n'aka ya izute Chineke bụ ndị na-ele anya isi n'aka ya inwe ntụkwasị obi na izute nramahụ nke ndụ bụ ndị na-ele anya n'aka ya ịnata ezi ihe nke ga-eme ka ndụ ha ghọọ ihe nke ha chere na o kwesịrị ịbụ bụ ndị na-ele anya isite n'aka ya iwezuga onwe ha na nramahụ nke dị iche iche gị onye mụ na ya na-atụgharị uche ọ bụ ihe mwute na nwunye nwa okorobịa bụ onye hụrụ ya n'akụkụ ụlọ ya n'otu ụtụtụ ụbọchị ụka mgbe ndị na-efe ofufe n'ụlọ ụka ya na-eche ka onye ụkọchukwu bịa ka efee ofufe nke ụbọchị ahụ ma ọ kụrụ ha na nsọ ịnụ na nwoke a bụ onye wepụrụ ndụ ya na ike ọ bụrụ na nwoke a amaghị ihe ọ na-eme ọ gaara ara ahụ inwe ọnụ ọgụgụ ndị dị otu a ndị na-efe ofufe n'ụlọ ụka ya ọ bụ eziokwu na ọ bụghị ọtụtụ ka a na-eji eme ihe kama ihe m na bụ na ọ dị ndị nwere ntụkwasị obi na site n'ebe nwoke a nọ na ha ga-enwe ike rue Chineke nso ọ bụ ya bụ ihe m na-achọ iwepụta ebe a n'ihi na mgbe ọ dabara m otu a gịnị ka igwe ndị mmadụ a ndị m na-elekọta ndị e nyere m n'aka ịzụlitere Chineke ga-eme ya kụ onye ọ bụla na nsọ ma otu onye nke na-efe ofufe ebe ahụ bụ onye mere ka igwe mmadụ ahụ matasị na onye ụkọchukwu a bụ onye chere na Chineke gbakutere ya azụ na ya na-anatakwa ozi n'aka Chineke na mgbe na-adịghị anya ọ dị ozi nke ewepụtara n'igwe nke a na-eji agbasa ozi na mpaghara ya nke a na-akpọ YouTube n'ihi na nwoke a bụ onye ntụkwasị obi ya n'ebe Chineke na-adịkwaghị dịka o kwesịrị ịdị ya sị na Chineke agbakụtela ya azụ biko ka anyị kọtụ akụkọ a dịka ihe a nwoke a depụtara si dị nwoke a na-eme ka a mara n'ozi ahụ nke o wepụtara n'igwe a na-eji ezi ozi sị na ọ dị mgbe ọtụtụ ihe na-abịa n'ụzọ anyị anyị echee n'ezie na anyị ahụọla ihe ọ dịbeghị onye hụrụ ya mbụ n'ụwa na ọ dịghị onye anyị na ya nọ anyị lee anya n'aka nri anyị nọ nkịtị ele anya n'aka ekpe anyị nọ nkịtị na ọ dị oge ọ na-adị n'ime ndụ mmadụ mgbe ị na-agabiga ọtụtụ ihe nke ga-eme ka iche esi na Chineke adịghị agbalịala m ikpe ekpere ịrịọ Chineke arịrịọ na nzuzo Chineke a na-anụ m agbalịala m ime ka Chineke were m gaa ozi Chineke agbakute m azụ agbalịala m ịnụ olu Chineke ma na-ama anụ olu ya na Chineke gbakutere m azụ ọ bụ ya na mgbe ụfọdụ ọ bụrụ na Chineke gbakute gị azụ ọ bụrụ na ị chere na Chineke a na-anụ arịrịọ gị na Chineke agbakuteghị gị azụ kama Jehova na-eme ka ị bụrụ onye ga-etoru n'ozuzu oke na mmazụ nke ọchịchọ ya ma mgbe nwoke a chịchara echiche dị ụtụ a ya ka obi wepụta egbe n'akpa ya site n'isi gbagbue onwe ya gịnị ka anyị na-achọ iwepụta n'ụbọchị taa mgbe ọbụla anyị na-ekwu okwu nke gbasara ihe ya na ndụ na-agakọta anyị anaghị kpọtụ aha ndị a bụ ndị ji okwukwe lụọ ọlụ n'ime akwụkwọ nsọ bụ nna anyị oche bụ Abraham Chineke na Abraham gara njem Abraham tọrọ ntị ya n'ala leruo anya ala mata onye Chineke bụ Ọbụna mgbe Chineke kwere ya nkwa, ebraham nwere ntachi obi nwee ogologo ntachi obi ihe ndị a dum wee bịarue na mmezu anyị lebatụ anya na akwụkwọ ndị Rom isi anọ amaokwu nke iri na asaa akwụkwọ ndị Rom isi anọ amaokwu nke iri na asaa ọ sị dị ka e deworo ya n'akwụkwọ nsọ sị nna nke ọtụtụ mba ka m meworo gị onye ka anyị na-ekwu okwu ya ọ bụ abraham anyị rue na nkega nke mbụ na amaokwu nke iri na asatọ ọ sị onye kwere mgbe ọ gasịrị oge olileanya ebe ọ dabere n'olileanya ka o wee ghọọ nna ọtụtụ mba ihe a na-agwa anyị bụ na abraham n'agbanyeghị afọ ole ọ nọrọ ka chineke mezue nkwa nke o kwere ya abraham bụ onye nọ na ntachi obi kwere na chineke n'ime ndụ gị n'ụbọchị taa ọ bụ gịnị na-aga ebe ahụ amaghị m ụdị nramahụ nke ị nwere ị kwere na Chineke ga-enyere gị aka ị kwere na nkwa ndị a niile Chineke na-ekwe ndị hụrụ ya n'anya na ọ ga-erute gị ọ bụrụ na ị kwere ihe ndị a kwere n'okwukwe soo Chineke ihe ndị ahụ nke ị na-ele anya kwee na ị ga-enweta ha bido hụwa ihe ndị ahụ nke bụ ọchịchọ nke obi gị dịka ihe na-abịaru na mmezu naanị otu ụzọ ị ga-esi wee mee ka ọchịchọ nke Chineke mezue n'ahụ gị bụ iwepụ uche gị na obi gị na ihe ndị mmadụ na-eche gbasara gị ya ka m ji na-asị gị n'ụbọchị taa kpebienu na olileanya gị ahụ ihe ahụ nke chọrọ n'aka Chineke ihe ahụ nke ị na-ahụbeghị anya na ọ pụrụ ịbịaru na mmezu okwu ikpeazụ m agaghị hapụrụ gị n'ụbọchị taa ọ bụrụ na ị chọrọ ka ebube nke Chineke nwuo n'ime gị ọ bụrụ na ị chọrọ ka Chineke gọzie gị ọ bụrụ na ị chọrọ ka chineke lụpụta ọlụ ebube n'ime ndụ gị dị anya ị ghaghị ịhapụ onwe gị ka nramahụ ndị a ọnwụnwa ndị a lụpụta otuto nke chineke n'ime ndụ gị site n'ịtụkwasị chineke obi ya dịrị gị na mma ọ bụ n'ụlọ mgbasa ozi Adventist World Radio ka ozi ndị a sị na-abịara anyị ya ka anyị ji na-asị ọ bụrụ na ihe ndị a masịrị gị ya bụ na ị ntụziaka nke chọrọ inye anyị ma ọ bụ na dị ajụjụ nke na-agbagwoju gị anya ịchọrọ ka anyị leba anya ezi enyi m rutena anyị nso n'ụzọ dị otu a awrnigeria at yahoo dtcom com ma ọ at gmail chekuta na nwere ike kụrụ anyị n'ekwentị na 0706 363 7224 0706 363 7224 ka anyị nọ nwayọ mgbe anyị ga-anabata onye mgbasa ozi ma gị abụ ọma abụ nke ga-ewuli mmụọ anyị

niile ka o guzozie ụzọ gị niile ya uwe ya ọ ga-eme okporo ụzọ gị niile ka o guzozie ụzọ gị niile ụzọ gị niile ụzọ Uzo

na-ekele onye okenye eze nlewemchi onye nyere anyị ndụmọdụ nke ezinụlọ n'ụbọchị taa imeela anyị na-asị ka chineke nọnyere gị ka ọ gbaa gị ume gọzie gị otu aka ka njikwa na-ekele ndị nyere anyị abụ ọma n'ụbọchị taa anyị na-asị ka amara chineke na ịhụnanya ya baru n'ụba n'aha jizọs amen n'ọnụ nwayọ onye ọma na-ege ntị mgbe anyị ga-ewetara gị ozi ọma nke pụrụ iche n'ụbọchị taa ozi nke dị

Chineke gọzie gị ma gaakwa n'ihu na ị na-eme ka amara ya na-abara gị ụba na-agọzikwa gị n'ụzọ gị niile n'aka ọkụ gị na na njem gị ka anyị kpee ekpere ma nara ike gaakwa n'ihu n'ihe anyị nwere n'ụbọchị taa onye nwe anyị nna nke bi n'eluigwe Chineke nke dị nsọ ekele na otuto dịrị gị n'ihi ikwesịrị ntụkwasị obi I meela n'ihi ikwere ka ndụ wee fọdụrụ anyị. imekwala n'ihi ahụike na nri nke iji na-azụ anyị n'ụbọchị niile. Gbaghara anyị adịghị ọcha na agazi agazi anyị. Nwee ọmịiko n'ebe anyị nọ. Nna anyị nke eluigwe, n'oge nke a anyị na-aga ịnụ okwu gị, tinye mmụọ gị n'ime anyị ka anyị ghọta okwu gị ma jee ije n'ụzọ gị n'aha Jizọs. emen Anyị ga-ewere ihe ọgụ nke Akwụkwọ Nsọ site n'akwụkwọ ndị kọrenti nke mbụ isi itoolu amaokwu nke iri abụọ na isii. Akwụkwọ ndị nke mbụ isi itoolu amaokwu nke iri abụọ na isii. Ya mere, mụ onwe m na-agba ọsọ otu a dịka onye na-adịghị agba na-eleghị anya ihe otu a ka m na-esu ọkpọ dị ka onye na-adịghị apịa ifufe isiokwu anyị n'oge nke a bụ ihe iji agbajọ ọsọ a ihe iji agbajọ ọsọ a dịka anyị na-elenye anya dịka anyị hụkwara n'ụwa anyị bi taa ihe mmụta na ihe ndị anyị na-ahụ n'anya na-egosi, sị n'ihe niile nwere ụkpụrụ ihe niile nwere usoro." nke ọ bụla iji ụkpụrụ ya na usoro ya wee gbasoo ị gaghị enwe nramahụ ihe ga-edịrị gị mfe ọtụtụ mgbe mgbe ị gbasoro usoro a na ụkpụrụ a nke dị iji mee ihe ahụ ebumnobi gị ga-efute ihe ọ ga-abụ ihe nwere mmezu n'ihi gịnị ịgbara mbọ ịhụ na imetachara ihe ndị a dịka o kwesịrị ọ bụrụ na anyị were ihe ọgụgụ a site na amaokwu nke iri abụọ na isii nke bụ ndị kọrent nke mbụ isi itoolu bido n'amaokwu nke iri abụọ na ise ruo na nke iri abụọ na asaa anyị ga ịhụ ebe ahụ na Pọl na-ekwu okwu gbasara ịgba ọsọ ma ọ bụ dịka ndị na-aga n'ụbọchị taa na na-ememme nke ịsọmpi anyị nwere ndị na-eme ememme nke ịsọmpi ịgba ọsọ ịsọmpi ịkụ ọkpọ ịsọmpi nke iwuli elu ịsọmpi nke a na-akụ bọọlụ na ịsọmpi dị iche iche otu ihe were anya na ememme ịsọmpi ndị a niile bụ ọ dị ihe ndị a ga-abịa depụtasị ya bụ ụkpụrụ na usoro esi asọmpi ndị a ihe a ga-ele anya onye ọbụla na-emeji ihe asị ee ọ na-emeta ya ma ọ bụ onye a anaghị emema ya ma ọ bụ onye a emetachabeghị ya n'agbanyeghị si na ọ na-emeta ya o metachabeghị ya ebe ọ dị otu a n'ime ihe a na-ahụ anya ọ bụkwa otu ọ dị n'ime ihe nke mmụọ n'ihi mgbe mmehie batara n'ụwa ọ bịara gagbuo asụsụ nke ịdị nsọ anyị na ịdị ọcha anyị n'ige ntị na isi mmehie ghagbuchara ihe ndị a niile Mana nkwa Chineke kwere anyị site na Jizọs na Jenesis isi atọ amaokwu nke iri na ise bụ ihe gara n'ịna-ahazi anyị na-anọnyere anyị na-eduzi anyị kwa mgbe ahụ Jizọs pụtara ìhè dịka mmadụ dịka mkpụrụ nwaanyị ahụ ya ebie ndụ afọ iri atọ na atọ na ọkara nwụọ bilie n'ọnwụ laa n'eluigwe mee ka anyị bịa nwee ihe ilere anya n'ebe ọ nọ ọ bụ ya bụ ihe Pọl ji lechaa anya ya ekwu ihe gbasara ịgba ọsọ na ịkụ ọkpọ n'ihi ọ dị ihe nlereanya ihe nlereanya nke ezi omume bụ ije ije dịka Chineke si depụta ya n'ime akwụkwọ nsọ mana dịka anyị na-elenye ya anya site n'ịsọmpi nke a na-ahụ anya ọtụtụ mgbe ọ bụrụ na asọmpi bọọlụ anyị na-ahụ na onye nke ahụ na-anọ n'etiti a na-akpọ onye ogbugbo ọ dị ihe ịga ime onye nke ọzọ ya egbuo opi mgbe ahụ o gburu opi ahụ mmadụ niile chere ya bịa tụọ aka sị onye a imejọla ya ikwesịghị ime otu a ọ dịkwa ihe gị ime ya egbuokwa mmadụ niile egekwa ya ntị ya dị ihe ọ chọrọ ikwu ya ekwuo onye ọ ga-asịkwa na ọ bụghị n'aka gị ka ihe a si mejọọ ya eme a ga ya mgbe emekwara ọ dịrị onye akụbara ebe ọnụ ụlọ ya onye ahụ enweghị iri uju mana onye kụbara n'ọnụ ụlọ onye nke ọzọ gị nwee ọṅụ n'ihi gịnị ọ na-egosipụta na ọ na-enwe mmeri na ndụ nke ime mmụọ mgbe ọbụla anyị na-agụ akwụkwọ nsọ akwụkwọ nsọ na-ahazi anyị dịka otu a Pọl si kwuo anyị bulie akwụkwọ nsọ ego anyị ga ịnụ okwu Chineke anyị nụ okwu Chineke anyị ele onwe anyị dịka mmadụ na-ele onwe ya n'enyo mgbe anyị ji lee onwe anyị site n'akwụkwọ nsọ okwu Chineke anyị ga ịhụ ihe ziri ezi ma ọ bụ ihe na-ezighị ezi anyị ga-ịhụ ebe anyị nwere ntụpọ anyị ga-ịhụ ebe dị ọcha anyị ga-ịhụ ebe efe anyị chịrị achị ma ọ bụ ebe ọ dị otu o kwesịrị ịdị mgbe anyị na-ahụta site n'okwu Chineke ọka nke ebe ndị ahụ na-adịghị otu o kwesịrị ịdị ihe okwu Chineke na-eme ka anyị mee bụ iwefusi ihe ndị ahụ mana ka ọ dị na ndụ ọ bụ otu ọ dịkwa na ndụ nke ime mmụọ ọ dị ndị ga-ebili ugbu a efu njem ha ele anya n'akpụkpọ ụkwụ ha ti ha hụ na ọ kara aka ha hụ onye kwesịrị ịkwachiri ha ya maọbụ ịsị ya mezie ya ha chee na ọ dịghị ihe ọ bụ ha agawara onwe ha ebe ha na-aga ọ dị ndị na-ebi ndụ dị otu a na ndụ nke ime mmụọ mana otu ihe ize ndụ dị n'ibi ndụ nke pụtara ọ dịghị ihe ọ bụ ebe ị hụrụ na ọ dị ebe ị na-emeju ihe bụ mgbe ị ga-eru n'ebe ịgbadebe ọsọ ị gaghị inweta oke n'ihe nkesị nke ịgba ọsọ a ọsọ nke ime mmụọ nke bụ alaeze Chineke na ndụ ebighị ebi onye ọbụla na-anaghị ahazi onwe ya dịka onye na-agba ọsọ nke ihe a na-ahụ anya si na-ahazi onwe ya onye na-agba ọsọ nke ihe a na-ahụ anya na-ahazi onwe ya ka o wee nweta ihe nkesị nke a na-enweta ma eruo n'isi mana ọ ga-abụ ihe mwute dịka anyị na-ahụ ya n'ụbọchị taa na mgbe ụfọ mmadụ nwere ike gbachaa ọsọ gbakarịchaa mmadụ niile enye ya ọlaedo si na ọ gbakarịchala abalị ole na ole akpọgharịa ya sị weta ihe ahụ anyị nyere gị n'ihi ịṅụrụ ọgwụ na-adịghị mma otu isi nweta ọlaedo a ekwesịghị ekwesị anafụ ya ya ya laa n'iti ikikere eze na mwute mana nye anyị onwe anyị n'ụbọchị taa anyị kwesịrị ịbụ ndị na-eleru anya na-ege okwu Chineke ntị n'ihi anyị ilekwa anya n'ihe dị n'akwụkwọ mak isi iri bido na amaokwu nke iri na asaa ruo na nke iri na asatọ Jizọs gwara nwoke asị ya n'akwụkwọ mak isi iri bido na nke iri na asaa ruo na nke iri abụọ na abụọ Jizọs gwara nwoke asị ya laa gaa mee otu ahụ ree ihe ị nwere nyere ndị ogbenye aka Mgbe ọbụla anyị na-eje ije n'ụzọ Chineke, ihe ga-edịrị anyị na mma ka anyị kpee ekpere. Nna anyị nke eluigwe, imeela n'ihi oge nke a ikwere ka anyị too okwu gị. Wefu n'ozi anyị ihe ọbụla ga-eme ka anyị gbajie ọsọ a. Nye anyị ige ntị na isi n'aha Jizọs. ezi enyi m ka anyị were ohere a kelee onye mgbasa ozi chukwu na-enye arụkwe onye nyere anyị ozi ọma nke sitere n'ime akwụkwọ nsọ ozi ọma nke ga-akpọrọ mmụọ anyị rebe chineke nọ anyị na-asị gị onye ọma na-ege ntị gbalịa chigharịa ma chigharịa n'ime ndụ nke nọ n'ime ya ka otuto niile ọjịja mma bụrụ nke kraịst ngọzi ya wee bụrụ nke anyị n'aha jizọs amen chineke anyị onye pụrụ ime ihe niile anyị ekelela gị onye nwe anyị ebe ọ dị ukwuu ukoo ịzụwanyị na nri nke mkpụrụ obi n'ụbọchị taa jehova biko nyere anyị aka ka e wee gbawe anyị site n'okwu ndị a ka anyị wee chọọ gị ma chọta gị gị onye na-ege ntị ka onye nwee mmera gị ama ka onye nwee mne edu gị n'ụzọ gị niile ka onye nwee mme ka ọchịchọ nke obi gị bụrụ nke ị ga-enwetazụ bụ ihe dị mma ọka bụkwa nwanne gị Rosemary gine Lawrence na si echi ka anyị zukọkwa mbe gboo